isiokwu a na-amụ amụ nke iri abụọ na otu ha ga-amụ isiokwu a n'izu malitere Julaị 17 ruo 23 otu Jehova si aza ekpere anyị amaokwu akwụkwọ nsọ esi nweta isiokwu a anyị ma na anyị ga-enweta ihe anyị na-arịọ ebe ọ bụ ya ka anyị rịọrọ ihe ndị ahụ Jọn nke mbụ isi ise amaokwu iri na ise abụ nke iri anọ na otu biko nụrụ ekpere m ihe isiokwu a na-ekwu Jehova na-eme ka obi isi anyị ike na ọ ga-aza ekpere anyị ma ọ bụrụ na ọ daba n'uche ya ma ọ bụrụ na nsogbu abịara anyị obi kwesịrị isi anyị ike na Jehova ga-enyere anyị aka ị na-erubere ya isi ka anyị tụọla ụzọ ndị Jehova si aza ekpere anyị paragrafụ nke mbụ na nke abụọ ajụjụ olee ihe anyị nwere ike ị na-eche gbasara ekpere anyị ị chetụla ma Jehova na-aza ekpere gị ọ bụrụ na ị chetụla otu ahụ ọ bụghị naanị gị e nwekwara ọtụtụ ụmụnna ndị kwuru na ha na-eche otu ahụ karịchaa mgbe nsogbu tara akpụ bịara ha ọ bụrụ na anyị na-ata ahụhụ o nwere ike isiri anyị ike ịchọpụta otu Jehova si aza ekpere anyị ka anyị leba anya n'ihe ndị ga-eme ka obi isi anyị ike na Jehova na-aza ekpere ndị ohu ya anyị ga-elebakwa anya n'ajụjụ ndị a olee ihe mụrụ o nwere ike iji ihe mgbe ụfọdụ ka Jehova anaghị aza ekpere anyị olee ụzọ ndị Jehova si aza ekpere anyị taa Jehova nwere ike ize izekpara anyị otu anyị na-atụghị anya ya paragrafụ nke atọ ajụjụ gịnị mere Jehova ji chọọ ka anyị na-ekpe ekpere Baịbụl na-eme ka obi si anyị ike na Jehova hụrụ anyị n'anya nke ukwuu nakwa na oji anyị kpọrọ ihe ọ bụ ya mere o ji agba anyị ka anyị na-arịọ ya ka o nyere anyị aka ọ chọrọ inyere anyị aka ka anyị na ya dịrị na mma nakwa ka anyị die nsogbu ndị na-abịara anyị paragrafụ nke anọ ajụjụ olee otu anyị si mara na Jehova na-aza ekpere ndị ohu ya anyị gụọ Baịbụl anyị na-agụtakarị ebe Jehova zara ekpere ndị ohu ya e nwere onye nke i chetara otu onye n'ime ha bụ eze Devid ndị iro gbara ya gburugburu na ndụ ya niile ọ rịọkwara Jehova ọtụtụ ugboro ka o nyere ya aka n'otu oge ọ rịọrọ Jehova sị Jehova biko nụrụ ekpere m ṅaa ntị na arịrịọ m na-arịọ ka ị nyere m aka Zam n'ihi na ị bụ onye ezi omume na onye kwesịrị ịtụkwasị obi. Abụ ọma nke otu narị iri anọ na atọ amaokwu mbụ Jehova zara ekpere Devid ma napụta ya ọ bụ ya mere Devid jiri obi ike sị Jehova nọ ndị niile na-akpọku ya nso obi nwekwara ike isi anyị ike otu ahụ abụ ọma nke otu narị iri anọ na ise amaokwu iri na asatọ ihe edere na foto eji kọwaa paragrafụ nke anọ Jehova zara Devid ekpere ya napụta ya n'aka ndị iro ya paragrafụ nke ise ajụjụ ọ bụ mgbe niile ka Jehova zara ekpere ndị ohu ya n'oge gara aga otu ha tụrụ anya ya nye ihe atụ o nwere ike otu Jehova ga-esi aza ekpere anyị abụghị otu anyị tụrụ anya ya ọ bụ ihe mere Pọl onye ozi ọ rịọrọ Jehova ka o wepụrụ ya nsogbu na adị ya n'ahụ ka ogwu ọ kpere ekpere ugboro atọ gbasara nsogbu ahụ Jehova ọ zara ekpere ya ee ọ zara ya mana ọ bụghị otu Pọl tụrụ anya ya kama iwepụrụ ya nsogbu ahụ Jehova nyere ya ike o die ya maka na-efe ya ihe edere na foto eji kọwaa paragraf nke ise Jehova zara Pọl ekpere ya nye ya ike o die nsogbu bịara ya paragrafụ nke isii ajụjụ mgbe ụfọdụ ole ihe nwere ike ime ka o yie ka Jehova anaghị aza ekpere anyị mgbe ụfọdụ otu Jehova si aza ekpere anyị nwere ike ịdị iche n'ihe anyị tụrụ anya ya obi kwesịrị isi anyị ike na Jehova ma kpọmkwem otu kacha mma ọ ga-esi enyere anyị aka o nwedịrị ike imere anyị ihe mmaji kwuru mmaji karịa ihe niile anyị na-arịọ maọbụ ihe niile anyị na-eche n'echiche ndị Efesọs isi atọ amaokwu iri abụọ n'ihi ya Jehova nwere ike ize ekpere anyị mgbe anyị na-atụghị anya ya maọbụ otu anyị na-atụghị anya ya paragrafụ nke asaa ajụjụ olee ihe mere o nwere ike iji dị mkpa ka anyị gbanwee ihe anyị na-ekpe n'ekpere nye ihe atụ ka anyị na-amatakwa ihe bụ uche Jehova o nwere ike ịdị mkpa ka anyị gbanwee ihe anyị na-ekpe n'ekpere ka anyị tụlee akụkọ nwanna Martin Posinga obere oge nwanna alụchara lụchara nwaanyị a tụrụ ya na n'oge ịta ahụ ndị Nazi na mbụ ọ rịọrọ Jehova ka o mee ka o si n'oge ịta ahụ ahụ pụta ka o nwee ike ilekọta nwunye ya malitekwa ikwusa ozi ọma ma mgbe izu abụọ gachara ọ hụghị ihe gosi na Jehova na-emepere ya ụzọ ka o si ebe ahụ pụta n'ihi ya ọ malitere ikpe ekpere sị Jehova biko mee ka m mata ihe ị chọrọ ka m mee ọ malitere iche nsogbu ụmụnna nọ n'oge ịta ahụ ahụ nwere ọtụtụ n'ime ha na-echegbu onwe ha gbasara nwunye ha na ụmụ ha nwanna Posinga kpeziri ekpere sị Jehova imeela nye m ọrụ ọhụrụ a nyere m aka ka m mee ka ụmụnna m dị ike ma gbaa ha ume ihe a ka ọ nọ na-eme ruo afọ itoolu ọzọ ọ nọrọ ebe ahụ paragrafụ nke asatọ ajụjụ Olee ihe dị mkpa anyị kwesịrị iburu n'obi mgbe anyị na-ekpe ekpere anyị kwesịrị na-echeta na Jehova nwere ihe o zubere ime ọ ga-emekwa ya n'oge o kpebiri ime ya ihe so na nzube ya bụ iwepụ nsogbu niile na-eme ka anyị na-ata ahụhụ taa nsogbu ndị dị ka ọdachi ndị na emere onwe ha ọrịa na ọnwụ Jehova ga-eji alaeze ya mezuo ya ma tupu mgbe ahụ Jehova ka kwere ka Setan na-achị ụwa ihe edere n'ala ala peji sịrị ị chọọ ịhụ ebe a kọwara ihe mere Jehova ji kwe ka ekwensu na-achị ụwa a gụọ isiokwu bụ lekwasị anya n'ihe dị ezigbo mkpa ọ gbara n'ụlọ nche Jun 2017 ihe edere n'ala ala peji agwụla ọ bụrụ na Jehova ewepụ nsogbu ụmụ mmadụ niile ugbu a ọ nwere ike iyi ka ọchịchị ekwensu na-aga nke ọma n'ihi ya anyị kwesị inwe ndidi ka Jehova mezuo ụfọdụ nkwa o kwere anyị ma ọ pụtaghị na ọ naghị enyere anyị aka ka anyị ụzọ ụfọdụ Jehova si enyere anyị aka ụzọ ndị Jehova si aza ekpere anyị taa paragrafụ nke itoolu ajụjụ olee otu Jehova nwere ike isi nyere anyị aka mgbe anyị chọrọ ikpebi ihe anyị ga-eme nye ihe atụ ọ na-enye anyị amamihe Jehova kwara anyị nkwa na ọ ga-enye anyị amamihe anyị ga-eji na-eme ezigbo mkpebi amamihe si n'aka Chineke dị anyị mkpa karịchaa mgbe anyị na-ekpebi ihe ndị nwere ike ịgbanwe ndụ anyị dịka ma anyị ga-alụ di maọbụ nwunye maọbụkwa na anyị agaghị alụ ka anyị leba anya n'aka otu nwanna nwaanyị na-alụbeghị di aha ya bụ Maria o ji obi ụtọ na-asụ ụzọ oge niile mgbe ya na otu nwanna nwoke matara nwanna nwaanyị asịrị ka mụ na ya na-adịkwu na mma ka anyị malitere ịhụkwa ibe anyị n'anya m matara na m kwesịrị ikpebi ihe m ga-eme m kpesịrị ekpere ike ruo ogologo oge banyere okwu ahụ m chọrọ ka Jehova duzie m ma m makwa na Jehova ga-ekpebiri m ihe m ga-eme nwanna nwaanyị a matara na Jehova zara ekpere ya mee ka onwe amamihe Olee otu o si mee ya? Ka ọ na-eme nchọnchọ n'akwụkwọ anyị ọ chọtara isiokwu dị iche iche nyere ya aka ịza ajụjụ ndị ọ nwere o chetakwara ezigbo ndụmọdụ mama ya na-efe Chineke nyere ya ndụmọdụ ahụ nyere ya aka icheburu otu obi dị ya echiche o mechara kpebie ihe dị mma paragrafụ nke iri ajụjụ dike kwuru na ndị filipa isi anọ na mokwu iri na atọ olee ihe Jehova ga-emere ndị na-efe ya nye ihe atụ ọ na-enye anyị ike anyị ga-eji tachi obi jehova na-enye anyị ike anyị na-eje dị nsogbu bịara anyị otu ahụ o nyere pọl onyeozi ndị filipa isa na okwiri na atọ sịrị n'ihe niile onye ahụ nke na-eme ka m dị ike na-enye m ike ka anyị lee otu jehova si nyere otu nwanna aha ya bụ benjamin aka ịdị nsogbu tara akpụ bịara ya ọtụtụ mgbe n'oge nwanna benjamin na-eto eto ya na ndị ezinụlọ ya bi n'oge ndị gbara ọsọ ndụ n'afrịka ọ sịrị m kpere kpere ọtụtụ ugboro na-arịọ jehova ka onye m ike ime ihe na-amasị ya jehova zara ekpere m mee ka obi ruo m ala mee ka m kata obi na-ekwusa ozi ọma meekwa ka m na-enweta akwụkwọ ndị ga-eme ka okwe m na-esikwa ike ọ sịkwara ịgụ ihe ndị ama Jehova ibe m kọrọ n'ịmata otu Jehova si nyere ha aka ịdị nsogbu ha emeela ka m kpebisikwa ike ị na-efe Jehova ihe edere na foto e ji kọwaa paragrafụ nke iri olee otu Jehova si enye anyị ka anyị ji dị nsogbu anyị paragrafụ nke iri na otu na nke iri na abụọ Ajụjụ olee otu Jehova nwere ike isi jiri ụmụnna anyị zaa ekpere anyị ọ na-eji ụmụnna anyị enyere anyị aka n'abalị bọtụrụ ụbọchị Jizọs ji ndụ ya chụọ àjà o kpesịrị ekpere ike rịọ Chineke ka ọ ghara ikwe ka ndị mmadụ chee na ya na-ekwuli ya ma amaghị ikpe maka ya kama ime otu ahụ Jehova zitere Jizọs otu mmụọ ozi ka ọ bịa nyere ya aka ma mee ka ọ dị ike Jehova nwekwara ike iji ụmụnna anyị nyere anyị aka o nwere ike ime ka nwanna akpọ anyị n'ekwentị gbaa anyị ume maọbụ bịa leta anyị anyị niile kwesịrị na-achọta ohere anyị ga-eji na-agwa ụmụnna anyị okwu ọma ilu isi iri na abụọ amaokwu iri abụọ na ise ka anyị kwuo banyere otu nwanna nwaanyị aha ya bụ Miriam izu ole na ole di ya nwụchara ọ nọ n'ụlọ naanị ya obi a na-ajọ ya njọ ike ụwa gwụkwa ya ọ nọ n'ebe naanị akwa chọkwa onye ọ ga-akụrụ otu obi dị ya ọ sịrị enweghịdị m otu mkpụrụ ome ịkpọ mmadụ n'ihi ya m kpere ekpere mgbe m ka nọ na-ebe akwa ma na-ekpe ekpere akpọrọ m n'ekwentị onye kpọrọ m bụ otu okenye ya na nwunye ya na-anaghị eji m egwu egwu okenye a na nwunye ya gbara nwanna nwaanyị ezigbo ume obi siri ike na ọ bụ Jehova mere ka nwanna ahụ kpọọ ya ihe edere na foto eji kọwaa paragraf nke iri na otu na nke iri na abụọ olee otu ị la Jehova na-esi esi n'aka ụmụnna anya enyere anyị aka paragrafụ nke iri na atọ ajụjụ ka otu ihe gosiri otu Jehova nwere ike isi jiri ndị na-anaghị efe ya zaa ekpere anyị o nwere ike iji ndị na-anaghị efe ya nyere anyị aka mgbe ụfọdụ otu Jehova so aza ekpere ndị ohu ya bụ ime ka ndị na-anaghị efe ya nyere ha aka Dị ka ihe atụ o mere ka eze Atazasis kwe ka Nehemaya laghachi Jerusalem nye aka arụghachi obodo ahụ taakwa Jehova nwere ike ime ka ndị na-anaghị efe ya gbatara anyị ọsọ enyemaka mgbe nsogbu bịara anyị paragrafụ nke iri na anọ ajụjụ gịnị masịrị gị n'akụkọ nwanna nwaanyị Sohin otu nwanna nwaanyị aha ya bụ Sohin matara na Jehova si n'aka dọkịta ya nyere ya aka e nwere ọrịa ụfọdụ nwa ya nwoke na-arịa na-emetụ ya n'isi mgbe nwa ya ahụ nwere nnukwu ihe mberede nwanna nwaanyị ahụ na di ya gbara arụkwaghịm n'ọrụ ha ka ha nwee ike lekọta ya ihe a mere ka ego na-akọ ha nwanna nwaanyị Sohin sịrị na o chere na ọ gaghị edilizi nsogbu ahụ ọ gwara Jehova otu ọ dị ya n'obi rịọ ya ka o nyere ya aka dọkịta ha kpebiri ịchọta otu ọ ga-esi nyere ya na ezinụlọ ya aka ihe ahụ mere ka ndị ọchịchị na-enyere ezinụlọ nwanna nwaanyị ahụ aka ha enwetakwa ebe ha ga-akwụrụ ụgwọ ya ha ga-ebi mgbe e mechara nwanna nwaanyị soro he nsịrị anyị hụrụ otu Jehova si nyere anyị aka n'eziokwu Jehova bụ onye na-anụ ekpere abụma nke iri isii na ise amaokwu abụọ ihe edere na foto eji kọwaa paragrafụ nke iri na atọ na nke iri na anọ Olee otú Jehova nwere ike isi mee ka ndị ọzọ nyere anyị aka? Okwukwe ga-eme ka anyị chọpụta otu Jehova si aza ekpere anyị nabatakwa ihe ọ zara anyị. Paragrafụ nke iri na ise ajụjụ olee ihe nyere otu nwanna nwaanyị aka ịchọpụta na Jehova na-aza ekpere ya ọ bụghị mgbe niile ka otu Jehova si aza ekpere anyị na-apụ iche ma otu nna anyị nke eluigwe si aza ya na-eme ka anyị ghara ịkwụsị ife ya n'ihi ya ka anya na-erugo ala ịchọpụta otu Jehova si aza ekpere gị otu nwanna nwanne aha ya bụ Yoko chere na Jehova anaghị aza ekpere ya ma ọ malitere ide ihe ndị ọ rụrụ Jehova n'akwụkwọ mgbe obere oge gachara ọ gara ala anya n'akwụkwọ ahụ ma chọpụta na Jehova azaala ọtụtụ n'ime ekpere ndị ahụ o kpere ma ndị nke oche furula. anyị kwesịrị ị na-eme anyị gụrụgụrụ anyị akwụsị ma chebere otu Jehova si aza ekpere anyị echiche paragrafụ nke iri na isii ajụjụ Olee otu anyị ga-esi gosi na anyị nwere okwe n'ihe gbasara ekpere anyị kpere otu anyị si egosi na anyị nwere okwe abụghị naanị ikpe ekpere ka Jehova nyere anyị aka kama ọ bụ ịnabata otu o si zaa ekpere anyị n'agbanyeghị otu o si zaa ya ndị ihe buru isi iri na otu amaokwu isii sịrị ọ bụrụkwa na mmadụ enweghị okwukwe ọ gaghị emeli ihe dị Chineke ezigbo mma n'ihi na onye ọbụla na-abịakwute Chineke ga-ekwetarịrị na ọ dị adị nakwa na ọ na-akwụ ndị na-achọsighị ike ụgwọ ọrụ chegodị banyere otu nwanna aha ya bụ Mike na nwunye ya bụ Krisi ha bụ n'obi ije ozi na Betel nwanna Mike sịrị mụ na nwunye m dejupụtara akwụkwọ ruo ọtụtụ afọ na anyị chọrọ ije ozi na Betel kpekwa ekpere rịọ Jehova ugboro ugboro ka o mee ka ije ozi na Betel ma kpọghị anyị obi siri nwanna Mike na nwunye ya ike na Jehova mgbe otu kacha mma ọ ga-esi jiri ha je ozi ya ha ka nọkwa na-eme ihe niile ha ga-emeli na-asụ ụzọ oge niile n'ebe a chọkwuru ndị na-ekwusa ozi ọma sorokwa na-arụ ụlọ ndị a na-arụ na nzukọ Jehova taa nwanna Mike na nwunye ya nọ n'ọrụ sekit Nwanna Mike sịrị ọ bụghị mgbe niile ka Jehova zara ekpere anyị otu anyị tụrụ anya ya ma ọ zara ha otu o sikwaza ha dị mma karịa ihe ọ bụla anyị nwere ike iche n'echiche paragrafụ nke iri na asaa na nke iri na asatọ ajụjụ dịka e kwuru n'abụma nke iri asatọ na isii amaokwu isii na nke asaa olee ihe obi siri anyị ike na ya abụma nke iri asatọ na isii amaokwu isii na nke asaa sịrị Jehova biko gee ntị na ekpere m na-akwa ntị na arịrịọ m na-arịọ ka ị nyere m aka nna kpọkụ gị n'oge m na-ata ahụhụ n'ihi na ị ga-aza m obi siri ọbụ abụbụ David ike na Jehova nụrụ ekpere ya ma za ya obi kwesịkwara isi gị ike otu ahụ ndị akọrọ akụkọ ha n'isiokwu a na-eme ka obi sie anyị ike na Jehova na-enye anyị amamihe na ike anyị ga-eji die nsogbu ndị na-abịara anyị o nwere ike iji ụmụnna anyị maọbụ ndị na-anaghị efe ya ugbu a si n'ụzọ ụfọdụ na anya aka o nwere ike ọ bụghị mgbe niile ka Jehova ga-aza ekpere anyị otu anyị tụrụ anya ya mana anyị ma na ọ ga-aza ya ọ ga-enye anyị ihe dị anyị mkpa nakwa n'oge ọ dị anyị mkpa n'ihi ya akwụsịla ikpe ekpere nwee okwukwe na Jehova ga-aza ekpere gị ka obi siekwe gị ike na ọ ga na-elekọta gị ugbu a nakwa na n'ụwa ọhụrụ ya ọ ga-ewere ihe na-aga ihe ọ bụla dị ndụ nyejuo ya afọ gịnị ka ị ga-aza Olee ihe mere na otu Jehova si aza ekpere anyị nwere ike ịdị iche n'otu anyị tụrụ anya ya? Nye ihe atụ ụzọ ụfọdụ Jehova nwere ike ịsa aza ekpere anyị. Olee otu anyị ga-esi gosi na anyị nwere okwe mgbe anyị na-achọ otu Jehova si aza ekpere anyị? Abụ nke iri anọ na Anyị na-ekele gị, Jehova. Isiokwu agwụla.